Indian producer, Shake It Like Guru Beats. Prince Mike. I for. I pray for. Peace to the east. I for. Peace to the east. were werenu na aka ebi n'udo na ọṅụ igbo amaka mepụla ibi n'ọda wetin you dey gain when you kill a broda. so stop all di killing woman bin no be chicken who go live tomorrow our youth don dey finish na all this risky to comot and hustle for di living our country scatter scatter e con dey fight your brother onye arụ ala arụrụ onwe ya ọmara na arụ your broda na your shadow you no need to match am chanebere peace to east. Ebuzila nwanne gị o. Peace to the east. Yes, Peace to the east. Peace to the east. Yes, yes, yes. Ebuzila nwanne gị o. Ike Peace to the east. Yes, to the east. nwanne gị o. Onye Igbo nwanne masị m ka m jụọ gị. Igbo gị ọ bụ gị na onye ga-ebi ebe anyị gara nara ka igbo nwanne gị ọkwa ka sọsọ gị biri ka sọsọ gị riwe ọgụda onye ka ga-akpọ nwanne nsogbu gbajodọrọ onye ka ga-akpọ n'ụgbọ nwanne igbo nwanne gị ọ gbajodọrọ e ọ bụ gịnị ka ị ga-eme emzila nwanne gị nwanne gị to the east why you see a youth and you obodo dịrị mma ọfọ me and you 3 minus 1 is equals to 2 me and you see what to do now. sẹ nécessaire.